assalamu alaikum warahmatullahi wabarakatu ka udo na ngọzi nke chineke dịrị unu niile ndị na-ege anyị ntị n'oge ugbu a tata anyị abịago ka anyị si eme ịbịa kọwatara unu ihe akwụkwọ nsọ anyị bụ Kur'an na-akọ n'ọnwa anọ bụ ọnwa Ramadan nke tata anyị ga-ebido n'ebe anyị kwụsịrị na ụbọchị gara aga anyị na-akọwara unu ihe gbasara isiokwu mkpughe nke a na-akpọ suratu Fatiha anyị gwara unu ihe chineke kwuru ihe a ga-eji na-ebido oge ọbụla mmadụ chọrọ ịgụ akwụkwọ nsọ nke a na-akpọ koran audhubillahi mina rojim anyị kọwara unu na audhubillahi mina shaitani bụ onye muslim ji egosi itinye onwe ya n'aka chineke ọkachaka n'ebe ajọ ihe nke ekwensu nọ yawa nke izizi bụ na o kwenyere na chineke karịrị ihe niile o kwenyekwara na ekwensu were ajọ ihe nke o ji emebi ụmụ mmadụ wee kwekwa na ewere enyemaka ọzọ ga-esi ebe ọzọ wee weta karịa nke chineke na sọsọ ihe ga-egbochi ya n'ebe ajọ ihe nke ekwensu nọ bụ chineke yawa bụ mmadụ iwochitakwa okwu ahụ nkwa o kwere chineke na mbido na ewere ochi ọzọ ga-efe na-abụrụ sọsọ chukwu chineke olisa onye kere ụwa niile so yawa bụ ihe audubilahi mina shetani rojim pụtara anyị kọkwara unu ihe bismilahi rahman rahim pụtara wee gwakwa unu na bismilahi rahman rahim bụ igosi na ihe nke anyị na-ebido nọ aha chineke ka anyị ji ebido ya ọ bụrụ aha aha muhammad ọ bụrụ aha ihe ekere eke ọ bụrụ aha mmadụ na ma ọ bụ onye nsọ ma ọ bụ onye were agba ọ na-egosi na bismillah na-egosi na na ihe niile nke anyị na-eme n'ụwa nọọ site n'aka nke chineke ka anyị ga-esi wee mezuo ya ihe ọ pụtara bụ na enwere ihe ga-eme na ndụ anyị beru sọsọ ihe chineke nyere ofere ka o mee ya kpatara na oge ọbụla anyị na-eme ihe ọbụla anyị ga-echetakwa chineke ahụ onye nke na-eme ihe niile na-eme icheta ya bụ iji nyere mkpụrụ obi anyị aka maka na ọ enwere ihe chineke ji maka ewe kee anyị na-abụrụ ịbịafe yawa bụ chineke anyị gwakwara unu amaokwu nke mbụ n'isiokwu a bụ alhamdulilahi robil alamin otito ngozi mbụ n'enu ịja ike niile bụ nke chineke robil alamin diwenu ụwa niile anyị gwakwara unu na ihe nke a pụtara bụ na ụwa ụwa chineke kere dị ọtụtụ anyị ma ụfọdụ anyị amarọ oge ịma na ihe chineke kere dị ọtụtụ karịa ọ ga-eme gị ka isi jụọ gị oyi ka isi daa gị ana maka na ọ bụrụ na chineke kere ihe a niile gịwa bụ ofu mmadụ ka ihe pụtara n'okike nke chineke ị ga-amata na enwere ihe pụtara n'ịbụ obere ihe n'ahịa nke chineke o mee gị isi ejuo gị ana iwe ike ife chineke ofufe kpọzi chọzi ịkpọ isi ana ihe chineke mpako ama mba gị n'ahụ dịka ndị ụfọdụ na-akọ ndị moslems ọnụ na-asị ndị na-akpọ isi n'ala ị ga-afụzi na isi gị ahụ ewere ihe ọpụta n'iru nke chineke maka na ihe chineke kere ma ọma ma mmụọ dị iche iche ma anụmanụ dị iche iche ma osisi ụwa osisi ụwa anụmanụ ụwa mụọma ụwa nke mmadụ ụwa okwute ụwa mmiri ụwa dị iche iche dịwe n'ụwa niile ebe a ka anyị na unu tụgharịrị uche wee ruo na nke tata ọ bụ nwanne unu nwoke isa fraịde kristian okonkwo bụ onye na-akọwatara unu ihe nwanne anyị barista harun eze ga na-agụpụtara anyị ọ ga-ekene unu tupu anyị anụwa onu ya n'ebe ọ dị nsọ nke bụ ịgụ kuran alkarim. akwụkwọ nsọ nke ndị muslims nwanne anyị nọ alhamdulillah ndị igbo ndị mba anyị na ndị nwere okwukwe n'ụzọ nke chineke ụzọ ala islam assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh otuto na ngozi nke chineke dịrị unu niile a na-ayọ chineke ka ọ nabata mmemme anyị na-eme n'ụbọchị taa ka onye anyị ngọzi dị na ya ka ọ gbaghara anyị njọ anyị niile maka ịbụ ọnụ ọnwa ramadan anyị nọ n'ime ya ka ọ zọpụta anyị n'ịbanye ọkụ mmụọ ka debanye afọ anyị n'ime ndị ga-abanye alaeze nke ya bụ Chineke n'ụbọchị ikpe ka anyị bidozie na-agụ akwụkwọ nsọ ebe anyị jedobere الرحمن الرحيم oge anyị na-agụ amaokwu nke mbụ anyị gwara unu ihe arrahmani rahim pụtara oge anyị gụrụ sị alhamdulillahi rabbil alamin oge anyị gụrụ sị bismillahi rahmani rahim ọkwa ofu arrahmani rahim ahụ ka a na-agụkwa ebe a ihe anyị kwesịrị ịjụ abụrụ gịnị ka rahman rahim pụtara ihe anyị kwesịrị ịjụ bụ kedu ihe kpatara chineke ji wee gwachikwa arrahman rahim kedu ihe kpatara chineke ji wee gụọ bismillahi rahman rahim na mbido gụọ alhamdulillahi rabbil alamin nachitekwa azụ sikwa arrahmani rahim gịnị kpatara chineke gịnị kpatara ihe a ji dị chineke mkpa na isiokwu nke alfatia o ji wee wee ike ịgụ ya ugboro na abụọ tupu m agwa na ihe kpatara ya dịka onye ozi chineke si wee gwa anyị m ga-echetara unu ihe arahman rahim pụtara arahman bụ otu n'ime ahịa aha nke chineke arahman ọ bụ otu n'ime aha nke chineke ọtụtụ ebe ka ọ kpọrọ onwe ya arahman n'ime akwụkwọ nsọ ya bụ kur'an arahman chineke were aha dị ọtụtụ iri iteghete na iteghete arahman sonia arahim sonia arahman dịka ijigwa unu na-egosi afọ ọma nke chineke were n'ụwa nke o kere eke obi omiko obi ebere oge onye ozi chineke na-akọwa ihe gbasara obi omiko anụ a ọ sị na obi omiko nne were n'ebe nwa ọ mụrụ ọfụ nọ eruro ụdị nke chineke were n'ebe ihe niile o kere eke ya kpatara na oge ọbụla ọ fụrụ onye ọbụla bụ onye oru ya ịnabata ya wabụ chineke obiọma na-adị chineke n'ebe ọ dị ukwuu ọ na-ewutekwana chineke ịfụ na oru ya bụ okere eke na-adaghị ụzọ ọ site na afọ ọma anụ o were ka o ji enyere anyị aka niile n'ime afọ ọma ka o ji enye anyị mmiri ozuzo n'ime afọ ọma ka o ji enye anyị ahụ na-acha ndị obodo a bụ naijiria bụ ndị chineke gọziri agọzi ụdị ọnọdụ dị iche iche ka chineke yezuru anyị n'uju ya mmiri na-ezoro anyị oge mmiri ji ezo awụ na-acha ma oge awụ ruo ọchịchị na-adị ihe na-adị ije obodo ọzọ dị iche iche ị ga-afụ obodo mmiri na-adị ezo karịa ugboro na-abụ ugboro atọ n'afọ ịmatazie uru mmiri bara ewe ndị awụ na adị eti karịa ugboro one ma one n'afọ ịmara uru awụ ịcha bara mana afọ ọma nke chineke o ji aza arahman ka o ji gọzie obodo anyị bụ naijiria awụ na-achara anyị n'uju ya mmiri na-ezoro anyị n'uju ya ihe wee na-emere anyị ọfụma arụzuo ndị mmadụ ezu ọtụtụ ihe ụfọdụ dị iche iche a na-anụ n'obodo ndị ọzọ anyị ada anụ ya ihe dịka ọda njijiji nke a na-akpọ earthquake ada eme n'obodo anyị bụ naijiria o soche na ọma nke chineke eji akpụ ya arahman arahman a sị na afọ ọma bụ n'elu ụwa ka ọ ga-adị nke o ji bụ rahman bụ n'elu ụwa ọma ngafe ụwa nke a nọ n'ime ya nke ga-eduzi anyị wee na ụbọchị ikpe na eze ya bụ nke o ji bụrụ arahim ya kpatara ha na abụọ ji dịkọta ọnụ n'isiokwu anụwa arahman rahim arahman na dunia ya pụtara n'ụwa nke a arahim n'ụwa nke ọzọ e ya pụtara na o zuru ezu afọma nke chineke bụ nke tọrọ atọ wee zuo ezu adịghị achọ ya achọ arahman bụ ma ndị kwere ekwe ma ndị na-ekwere ekwe arahim ga-abụ nke ndị kwere ekwe sọsọ onye chọọ ka o weta afọma nke chineke o ji bụrụ arahim anyị na-akpọ ya aha okwu tata ka ọ bịa zaa okwu nke chineke ka ọ nabata ụzọ nke chukwu fee chineke ka o si chọọ ya bụ chineke si chọọ wee wepụtara anyị bụ mmadụ ndị oru ya ya ga-eme gị ka ị zuo n'uju ya afọ ọma ahụ nke o ji bụrụ arahim naam مالك يوم الدين ọ na-agwa anyị chineke ji ọnụ ya na-agwa anyị n'akwụkwọ nsọ ya bụ quran si eze nke ụbọchị ikpe onye nke ikpe dị n'aka ya malik malik bụ okwu arab o gosiri eze onye wuyi ihe onye ọchịchị dị n'aka ya mana ọchịchị anụwa abụrụ ọchịchị sọsọ n'ọnụ nkịtị malik bụ onye okwu ndị arab pụtara mmadụ iwe ihe mana ọtụtụ oge ka mmadụ wee ihe dịka ọkụkọ dịka ewu dịka ji mana ọ dịrọ ya n'aka ọ dị n'aka onye ọzọ o nwere ike oyi agbata obi ya ma nwanne ya ma onye karịrị anarị ya mana ọnụokwu nke malik gosiri onye nwe ihe ọ dị n'aka ya ọ bụ na o were ihe ahụ kama na o were ihe were ikike so n'azụ ihe ahụ o were nke ga-egbochi onye ọbụla ịnapụ ya ihe ahụ o were ikike nke zuru ezu owuwe nke zuru ezu yawa ka chineke na-agwa anyị na onu arab na-asị anyị malik onye nwe ihe wezuo ya dịkwa ya nso na ojide aka mana enweghịkwa n'ihe ọbụla ga-atụ ya aka n'ihu n'ihe ahụ o were enwere ihe nwere ikike ịtụ ya aka n'ihu ya bụ malik yomidin yomidin pụtara ụbọchị ikpe onye wee ụbọchị ikpe malik yomidin onye wee ụbọchị ikpe ka ihe ya ahọpụta ihe ọ pụta bụ na ụbọchị ikpe dịka okwukwe nke ndị muslim sizi wee dị ihe niile kere eke ma ndị ozi chineke ma ndị mụọma chineke ma ndị ekwensu na ndị otu ya ma ụmụ mmadụ ma mmụọ ma osisi ma okwute ihe niile niile bụ ihe ekere eke ga-ebibi wee kpọlitekwa maka ikpe ihe ọbụla kere eke ga-ada ala n'agbanyeghị ọnọdụ oyi ọbụla prọfet muhammad sallallahu alaihi wasallam ka ngọzi na udo nke chineke dịrị ya ga-eso na ndị bibiri n'agbanyeghị ọnọdụ ya na ebe chineke nọ otu onu wee kpọọ ee mmụọ mma na-afụ maka imebi ụwa nke ga-egbu opi ike ga-egbu opi ike ihe niile kere eke anwụọ ọ bụrụ sọsọ ya bụ ihe ka nọ Okpukpe ọzọ yawa na owu ya anwụọ onu ewe kpọsi ka onye we ụwa niile tata asị lilahi wahidil ụwa niile bụ nke chineke onye ikike ya na-ewero ihe na-ejide ya ikike nke ya karịrị ikike ọbụla oge ahụ ka ikpe ga-ebido chineke ejiri amara ya na ikike ya na ebubie wee kpọtee mmụọ mma opi ike ogbukwa opi ike ọzọ ndị mmadụ esi na ana ebe ha wụrụ anwụ ebe eniri ha wee na-apụta be ebe dị iche iche na-apụta ini otu ini nwere ike iwe ihe dị karịrị puku mmadụ n'ime a na-apụta maka enichara mmadụ ebe dị iche iche n'oge dị iche iche apụtacha ikpe ebido ya bụ na isiokwu a na-achọ ịkọtara anyị ihe gbasara ikpe ahụ ka onye ikpe ahụ anyị kwere na ewerochi ọzọ kwesịrị ife ofufe karịa ya bụ ala onye nke anyị na-akpọ n'ọnụ nke anyị chineke ndị ụfọdụ na-akpọ ya oluwa ndị ọzọ na-akpọ ya ụbangiji mana anyịwa bụ ụmụ afọ igbo na-akpọ ya chineke chukwu sọsọ yawa bụ ihe bụ ụbọchị ikpe ewere onye na-atinyere aka n'anya ụbọchị ahụ ekwensu ewere ọnọdụ ọbụla ekwensu ga-abụ onye nke a bụrụ ọnụ ọ ga-abụ onye nke a ga-ata afụfụ ya bụ ihe chineke na-echetara anyị n'isiokwu a malik yomidin ya pụtara na yawa wee ụbọchị ahụ e na onye ga-atụnyere aka n'anya andụ ụbọchị ahụ ụbọchị ahụ nke dutere ya aka ọ dị ya nso ihe ọ chọrọ ọ ga-eji wee mee gịwa bụ oru chineke oge ị na-agụ akụkọ nke a oge ị na-agụ isiokwu a oge ị na-agụ okwu nke chineke a kee ihe ọ na-agwa gị n'obi gị kee ka ahụ dị gị ọ na-ebunite mmụọ na okwukwe ya ahụ ọ dị nkwadobe ife chineke n'ebe ọ tọrọ atọ naam إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين nke a bụ okwu were ihe nkụzi dị na ya tọrọ atọ ihe nkụzi dị n'okwu a ọ bụ okwu juru eju okwu zuru ezu chineke ji onu ya wee na-akụziri anyị ebe a chineke ji onu ya maka na Quran akwụkwọ nsọ Quran karim bụ usoro chineke wepụtara anyị ebe chineke wetara anyị usoro anyị ga-eji bie ndụ anyị n'ụwa nke a ihe niile chineke chọrọ iji wee gosi anyị ka anyị ga-esi bie ndụ n'ụwa dị n'ime Quran n'ime isiokwu nke o ji onu ya wee na-akụ anyị ihe anyị kwesịrị ịdị na-eme ma ọ bụ na-ekwu ọ sịrị ihe aka na-abụdu wa iyaka nasta'in gịwa naanị bụ chineke ka anyị na-efe naanị gịwa sọọsọ ka anyị na-ayọ enyemaka n'aka gị ihe anyị ga-ajụ chineke were okwu nke a tinye n'ọnụ anyị ka ọ gụziere anyị otu anyị ga-esi na-eche echiche otu anyị ga-esi na-ekwu okwu n'otu otu anyị ga-esi na-eme omume ya bụ na nnukwu nkụzi a bụ ihe ga-ejide echiche anyị jide ọnụokwu anyị jide omume anyị oge ọbụla anyị na-eche echiche anyị ga-echeta iyi aka na abudu wa iyi aka na stain oge ọbụla anyị na-ekwu okwu ụdị okwu ọbụla oge ọbụla na ndụ anyị anyị ga na-echeta na-ekwukwa ihe ga na enye ọnọdụ tinyere okwu nke nkụzi nke chineke abụ ihe aka na abụdu wa ihe aka na stein anyị na-emekwa omume omume nke anyị na-eme n'ime onwe anyị omume nke anyị na-emekwasị mmadụ ibe anyị omume nke anyị na-emekwasị ndị ọzọ bụ ndị ihe ọzọ niile dị iche iche chineke kere eke omume nke anyị na-emekwasị chineke n'onwe ya anyị ga na-echeta ihe aka na abụdu wa ihe aka na nastain gịnị ka ọ pụtara ọ pụtara na naanị gịwa bụ chineke naanị gịwa na-ewere onye ọzọ ka anyị na-efe ụmụ igbo ka anyị kụgodiri n'okwu a wetụgharịa uche obere chineke na-akụziri anyị n'akwụkwọ nsọ na ihe anyị kwesịrị ịdị na-ekwu bụ naanị gị bụ chukwu na-enweghị onye ọzọ ka anyị na-efe ajụjụ anyị ncha ga-ajụ onwe anyị tata n'ime onwe anyị anyị ekwesịrị ịkpọ ụkọchukwu ka ọ jụọ anyị anyị ekwesịrị ịkpọ imam bụ onye ndu ekpere ka ọ jụọ anyị anyị kwesịrị iji aka anyị wee jụọ onwe anyị ọ bụ eziokwu n'ime ndụ anyị dịka anyị si ebi ndụ na ọ bụ naanị chineke na-enweghị onye ọzọ ka anyị na-efe ofufe ọ bụ eziokwu na omume anyị na-eme bido n'isi ụtụtụ were n'ime abalị na ọ bụ sọsọ naanị chineke ka omume anyị na-egosi na anyị na-efe anyị wee ihe ọzọ anyị ji atụnyere chineke na nkuzi niile chineke kuzi dịka nkuzi nke islam si dị nke o adam nke o abraham nke ọ noah noa nke ọ moses nke ọ ishmael nke ọ kụziere ndị ozi niile dị iche iche ma nke ọ kụziere jizọs ofu ihe a ka ọ na-akụzi na enweghị chi ọzọ ị kwesịrị ịtụnyere chineke yawa ka anyị jikwa ka chineke na-akụziri anyị n'isiokwu a na amaokwu a naanị gị bụ chineke na-enweghị onye ọzọ na-enweghị chi ọzọ ka anyị na-efe ihe aka na abudu nke taa abụọ nke ya bụ wa ihe aka na stain ọ bụkwa naanị gị ka anyị na-anata enyemaka enyemaka bụ nke anyị ga-atụnyere ife ọtụtụ oge ka mmadụ na-agaghị n'ifo chineke maka ebe ọ na-ayọ enyemaka ọtụtụ oge ka ndị mmadụ na-agaghị ụzọ maka mkpaji ha ha na-achọ ebe ha ga-anata enyemaka ya kpatara chineke ji wee kụziere anyị ka anyị biri n'obi oge ọbụla na-echetara onwe anyị na ya ma nji maka mkpa na ihe ọyemaka wee chefuo ofufe nke chineke o ji wee na-akụziri anyị si naanị gịwa bụ chineke na-enweghị onye ọzọ ka anyị na-efe naanị gị ka anyị na ya enyemaka ihe kpatara o ji kwuo wa ihe aka na stain bụ na ọtụtụ ndị mmadụ ka ekwensu duhere ụzọ site na ikwe ya nkwa na ọ ga-enyere ya aka n'ụzọ dị iche iche ndị mmadụ bụ ndị ama na ha were akpụrị ha were akpụrị ịna-anya n'ihe na-erughị ha aka kama ha ga-ewe ndidi chewe oge nke chineke ha ewee akpụrị akpụrị a ka ekwensu ji ejide ụmụ mmadụ mana onye chineke gọziri bụ onye chineke nyere obi iju afọ ya kpata chineke ji chetara anyị n'isiokwu a naanị gị ka anyị na-ayọ enyemaka ya bụ na oge ọbụla mkpa ọbụla dị iche iche ma ọ ọwụwa bịakwutere gị ọwụwa dị iche iche eji m ofere awa na-ayọ chineke ya biko ndị niile kwere ekwe ụmụ igbo niile n'ebe ọbụla ha nọ chineke wepụrụ ha ọwụwa n'ihu ha ma azụ ha ọwụwa bụ nnukwu ihe nke na-eme ma onye kwere ekwe ma onye na-ekweghị mana dịka ndị kwere ekwe anyị ga na-ayọ chineke oge ọbụla Ka o wepụrụ anyị ọwụwa mana oge ọbụla ọwụwa bịara achọrọ m ịkasi unu obi ka ndị kwere ekwe ụmụ igbo ka anyị maburu n'obi na ọ bụ naanị chineke na-enweghị onye ọzọ ka anyị ga-ayọ enyemaka n'ebe ọwụwa dị a na-ayọkwa enyemaka n'ebe ihe ọma dị anyị na-ayọ enyemaka chineke n'ebe ọwụwa dị ka o wepụrụ anyị ọwụwa wee na-ayọ enyemaka n'ebe ihe ọma dị ka o yie anyị jiri ngọzi ya wee yie anyị n'uju ihe ọma na ndụ anyị ihe enyemaka dị ụzọ na-abụ ihe enyemaka ka ihe ọma mee na ndụ anyị ihe enyemaka nke chineke ka o wepụrụ anyị ajọ ihe wepụrụ anyị ọwụwa nke ekwensu ihe aka na abudu wa ihe aka na staịl nkwa ahụ chineke anyị kwere anyị were n'ebe chineke nọ ka isiokwu a na-akwudosi ike ọdụ ezu n'ihi na onye ọbụla kwuru n'ime obi ya wee kwezuo n'ime obi ya dịka o si kwuo na ọ bụ sọsọ naanị chineke ka ya na-efe na ọ bụkwa naanị chineke ahụ ka ya na ayọ enyemaka n'aka ya onye ahụ wee mejupụtakwa ya na omume ya o gosi na onye ahụ zuru ezu dịka onye kwere ekwe anyị na-ayọ chineke dịka anyị na-anụ okwu nke chineke anụwa ka ọ tinye ya n'ime obi anyị ka ọ bụrụ ihe ga-ewe amụ mkpụrụ wee wee mịta ụmịmị na ndụ anyị ka ọ bụrụ ihe ga-enye anyị ezi ọnọdụ n'ụwa nke a ka anyị bie dịka chineke si chọọ wee bụrụ ndị nke chineke n'ụbọchị ikpe ndị nke ga-anabata aba anaeze ya achọrọ m ije ofere a wee chetara anyị na ọ bụrụ na ewe mkpa ihe ọzọ gbagojugo anya ị chọrọ ịjụta anyị ị ga-akpọkute anyị na n'ebe ọnọdụ anyị dị na National Mosque nke dị na Abuja ebe anụwa dị na Central District Eh, central area district national mosque ịbịa ebe ahụ ịjụọ ebe bụ nigerian spring council for islamic affairs ịjụọ ese anyị ị ga-eweta anyị ebe ahụ m ga-akpọkute nwanne anyị ka o kene ụmụnne anyị tupu anyị asị unu ka emesie alhamdulillah ndị be anyị unu anụgo eh, otu o si wee dị eh, nkọwata ozi ọma nke chineke a na-ayọ chineke ka ọ gbaghara anyị n'uru n'ụwa ka ọ kwara ihe chineke ga-eji wee nye anyị nnabata na alaeze nke ahụ chineke n'ụbọchị ikpe assalamu alaikum warahmatullahi wabarakatuh wa alaikum assalam warahmatullahi wabarakatuh